ụmụnne n'ime chineke abụ m ezinwanne na nwoke obichukwu tony eberechukwu udo nke chineke dịrị unu n'ebe ọ dịkwu n'aha jizọs ọnụ matara n'okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life wod redio Ministry akala ndị Baptist mishonari Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ologo elu n'ime ịbara nke dị oyo steeti ka olu a si eru n'obodo aka ugbu a na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mee ntụkwasị obi na ịtụgharị obi nke site na akwụkwọ oziọma nke matiu akwụkwọ matiu isi nke iri na isii ga-amalite ego n'amaokwu nke iri na ise na iri na isii akwụkwọ oziọma dịka mata isi nke iri na isii malite ego na amaokwu nke iri na ise na amaokwu nke iri na isii ọ ya ma ọ bụ onye ka unu onwe unu si na mbụ simon pete wee zaa sị gị onwe gị bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ ka chineke were bere ya gbalịere anyị okwu ndị a ka ọ dị ndụ n'ime anyị nyekwana anyị ngozi pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye anyị emem na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ onye ka jizọs bụ onye ka jizọs abụ ihe abụọ ajụjụ dị ukwuu ajụjụ nwere ọsịsa ajụjụ makwanị mma ọbụla dị ka anyị na-agụpụta n'ụbọchị nke taa chineke mere anyị ebere dị ukwuu anyị wee dị ndụ n'ụbọchị nke iji wee kparịta ụka n'ileba anya n'ihe mmụta nke a ọ anyị ile anya n'ebe anyị gụpụtara anya afụ na mgbe kraịst na ụmụazụ ya nọ e nwere ihe mgbagwoju anya dịrị ha iche n'ebe ha nọ n'ebe ụmụazụ ya nọ jizọs wee chọọ ka Ọ mata na ndị ya na-akụziri ụzọ ma ndị ya na-eso eje ozi kemgbe dị mgbe a ka matakị n'uche ha ma mata na ha o kwenyekwara n'ihe nyanwa na ikwu. n'ihi na ọ na-adị mma mmadụ inwe nghọta ma mmadụ ịmụtakwanye site na ndị ya na-enọ nso ma ndị ya na aka ma karịsịa ndị ya na-enọ nso n'ihi na ị ga-enwe ezi nghọta na gị na ha kparịta ụka ihe a mere n'oge dị ugbu a n'ihi na ndị farisii na ndị sadusi bịara ụlọ ukwu nke chineke wee na-ajụ ajụjụ si ka ihe rịba ama ka ha wee kweta na jizọs kraịst ọ bụ onye ozizi nke si na chineke bịa ka ọ na ọ bụghị ilegharị anya n'ụwa nke anyị nọ taa enweziri ndị nọ n'ebe dị iche iche na-eme ihe ịrịba ama dị iche iche na-ekwu okwu pụrụ iche na-ekwu ịrịba ama n'ime ihe ịrịba ama dị iche iche ha ghọgbugo ụfọdụ ndị mmadụ ụfọdụ ndị mmadụ ekwenyegoro ha ma gụnwa onwe gị nọ n'ebe nọ n'oge dị ugbu a gịnị bụ nkwenye gị gịnị ka ị na-ekwu gịnị bụ mkpebi gị gịnị bụ nghọta gị n'ekene ụwa nke nọ n'ime onye chineke bụ na onye jizọs kraịst bụ na etu esi akọwa na etu esi ghọta ya ka anyị chọrọ ka anyị mee ka ọ pụta ihe n'ụbọchị nke taa mgbe nke a gasịrị ị ga-afụ ihe dị iche na ihe nghọta pụrụ iche jizọs mgbe ọ jụrụ ha ajụjụ a naanị pita bụ onye nyere ezigbote ọsịsa nye n'ihi na ụfọdụ na-asị na ọ bụ jeremaya onye ama jiri ya ụfọdụ na-asị na ọ nwere ike ọ bụrụ elija ụfọdụ na-asịkwa na nwere ike ọ ndị amụma dị iche iche ndị nke gara aga ihe ndị a niile na-egosi ụdị nghọta ha nwere n'ebe jizọs nọ n'ihi na ọ na-ekwu okwu dị ka ndị amụma gara aga ọ na-enyekwa n'iwu ma ọme ihe ịrịba ama dị ka elija ọ na-enyekwa ihe ịrịba ama dị iche iche dị ka ndị nke dọwụrụ ezinụlọ ya mana nyanwa pụrụ iche n'ihi na ndị a niile bụ ndị ekere eke ma nyanwa bụ ọkpara nke chineke ihe ndị a ka Pita kwupụtara wee si ya na gị onwe gị bụ kraịst ahụ ọkpara nke chineke dị ndụ n'ihi na ndị a niile akpọrọ gara aga bụ ndị nke na ozi ha nwabịara kwuo banyere ọmụmụ kraịst ha nwabịara buo amụma banyere ihe kraịst ga-eme ha nwaburu amụma banyere ọmụmụ ya na nwa na nzọpụta ya ma na nwere onwe na-apụtago ihe pita wee nwee ọzịza wee sị ya na ọnyanwa bụ ọkpara nke chineke dị ndụ bụ onye nzọpụta ahụ ikwenyere kwenyere na jizọs kraịst bụ ọkpara nke chineke nke dị ndụ jizọs kraịst na-abụ onye nzọpụta nke ndị mmehie ị ga-afụ nke a na akwụkwọ ọrụ ndị ozi isi nke ise ịgụ amaokwu nke iri atọ na amaokwu nke iri atọ na otu ị ga-afụ ya nzọpụta ndị nke nọ n'oru na-abụkwanị isi iyi nke amara n'ihi na site na ka amara niile si wee bịaruo mmadụ ahụ ị ga ya na akwụkwọ jọn isi nke mbụ gụọ na amaokwu nke iri na isii jizọs kraịst na-abụkwanị onye na-asacha ndị nke kwere ekwe jizọs kraịst na-abụ enyemaka ndị nke nọ na mkpagbu enyemaka ndị nke nọ n'ọnwụnwa ị gafee ya na ndị kọrịntị nke mbụ ego amaokwu ndị kọrịntị nke mbụ isi nke iri na amaokwu nke iri na atọ jizọs kraịst na-abụkwanye onye na-eji mmụọ nsọ nke chineke wee wụsa ma sachakwa ndị nke kwere ekwe ị ga-afụ ya na akwụkwọ ọlụ ndị ozi isi nke mbụ gụọ amaokwu nke ịnọ na ise jizọs kraịst na-abụkwa nwa nke onye omume ọ bụ na ego akwụkwọ malakai isi nke abụọ na amaokwu nke ịnọ ị ga-afụ ihe ndị onye ka jizọs ya bụ gị ọ bụ na ị bịa ikwere ihe ndị a niile ọ ga-enye gị nzọpụta pụrụ iche ọ ga-ede afọ gị n'akwụkwọ nke ndụ ọ ga-enye gị udo nke pụrụ iche ọ na-agwọ ya na-anaghị ego ọ na-azọpụta ọ na-ebuli elu ọ na-enyekwanye nkasi obi nke pụrụ iche ọ na-eme ka onye ọbụla nke ya na chineke anọghị n'udo dịrị n'udo ọ pụrụ ime gbanwerụrụ ndụ nye ndụ nke ebighị ebi n'ihi na ọ na n'akwụkwọ nke jọn isi nke iri na ịnọ na amaokwu nke mbụ ọ sị kwere na chineke kwerekwanị na m ọ sị n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọzọ ọ bụla ọ bụghị etu a aka egwe anyị okwu ya bụ e na emem ebe ọbụla ị n'ogede n'oge dị ugbu a achọrọ ka enwee mkpebi na ọbụna ịnatabeghị jizọs kraịst dịka onye nwere na nzọpụta gị hulatara isi ka anyị kpere chineke nabata ya dịka onye nwe gị na onye nzọpụta gị ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ka kpere chineke chineke nke pụrụ ime niile onye obi ebere onye nyere anyị nwa ya jizọs kraịst n'efu ka ọ wee bịa nwụọ maka mmehie anyị lee ụmụ orike ndị bịara n'obodo ugbu a onye nwe hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mmehie ndeba afa ha na akwụkwọ nke ndụ na akwụkwọ nke udo mee ka ha bụ ndị nwere ngọzi na ndị pụrụ iche n'oge ugbu a mgbe ị na-eme nke onye Chineke ka afọ gị bụ ihe n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị ee gị onye na-ege ntị gị onye mere nke ahụ gịdị ugbu a ama ekele chineke n'ihi na ịnwego nzọpụta pụrụ iche aha jizọs kraịst azọpụtagwo gị ejisi ike na ekpere na ịtụgharị obi n'okwu nke were okwukwe wee sode ị ga ihe mgbanwe pụrụ iche n'ime ndụ gị mgbe ị na-eme nke a onye nwe ga-agọzibiga nwoke n'aha jizọs amen mata anyị n'okwu a na-abịarụnụ site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry ọ bụ na akụ akụkọ mgbaama ma ajụjụ ma onye mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na ka udo nke Chineke nke gasị ihe niile n'aha jizọs kraịst bụkwanye nke ya dịrị ọnụ site n'ugbu a were mgbe ebi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị